ụmụnne ndị nne chineke ka udo nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọọrụ ndị life word redio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime obodo na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ọzọ ka chineke were ebere na afọ mmanya nke na-adịghị agwụ agwụ wụkwasị anyị ngozi nke pụrụ iche n'ụbọchị nketa n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme anyị ga-aga n'iru na inwe ntụgharị obi n'uche uche n'ụbọchị nketa si na ego akwụkwọ nso dịka daniel si wee dụ onye ama daniel isi nke atọ ga amaokwu nke iri na asatọ daniel isi nke atọ amaokwu iri na asatọ ọsị ma sị na ọ pụghị napụtara anyị ka ị mara eze na chi gị niile ka anyị na-agaghị adị efe ọ bụkwa na onyinyo ọlaedo ahụ nke iguzobeworo ọtọ ka anyị na-agaghị akpọ isi ala nye ka chineke gọzie okwu nka ka onye anyị nghọta pụrụ iche kpọkwanye anyị ume nye anyị amamihe n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ihe a ga-eji wee mere isiokwu n'ụbọchị nkịta ga-abụ kwudosie ike na mgbe mkpagbu kwudosie ike na mgbe mkpagbu ọ bụ na anyị leghere anya n'ụwa anyị nọ taa enwere mkpagbu n'ebe dị iche iche ọbụla dị karịsịa n'arụ ndị nke kpọrọ nwa ndị nke kraịst n'ihi na ndị na-ekwenyeghị na kraịst na-amalite n'ebe dị iche iche na-emekpa ndị nke kraịst ahụ na ha mkpagbu nke pụrụ iche iji wee mee gịnị ka ha wee dapụ na okwukwe ka ha wee dapụ n'izi ozi ọma ka ha wee mechikwa n'ọnụ ọbụla dị n'ife chineke ihe a bụ ụzọ ajọ onye ahụ bụ ekwensu chọrọ isi wee banye ụba n'ụwa na n'obi ndị mmadụ ka a na-ekwusazi ọlụ na oziọma nke kraịst ma ọ gaghị ekwu ome n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata chineke si na ya ga-ewu ụlọ nke ya na ogige nke ajọ onye ahụ apụkwana igbochi ama ma ọlị ya mere na mkpagbu niile mgbochi ọbụla nke na-ebilite n'ebe dịgasị iche iche nke na-ebilite dịgasị iche iche nke na-ebilite n'obodo dịgasị iche iche imegide ndị nke chineke na ndị nke kraịst ha bụ ihe efu n'aha jizọs ebe anyị gụpụtara bụ mgbe oge nke daniel na ndị otu ya ndị nke adọrọ ka ha bụrụ uru n'ala nke babilon eze bụ nebukadneza wee nwụọ onyinyo nke ọlaedo wee sị na mmadụ niile na ndị niile nke nọ n'okpuru ya gara na-akpọzi ala na-enye onyinyo nke ọlaedo a ma mgbe m kwụsịrị nke a akwa ka anyị mata na daniel na ndị otu ya shedrak mechak na abednego jụrụ na ha ga-akpụ isi ala wee nye arụsị nke apịrị apịa wee mee ka ọ mata ọbụla dị na chineke nke ha bụ chineke nke dị ndụ ga-adọpụta ha ọbụla dị mgbe eze si na ọbụla ha emeghị nke a na a ga-atụba ha n'ime ọkụ nke na-ere ere nke na-agbapịa agbapịa n'ihi na mgbe a na-akpagbu ndị nke kraịst na ndị nke chineke ihe a chọrọ bụ ka ha pụọ n'okwukwe ka ha kwuru chineke ọ bụkwa na site na nwunye mkpagbu pụrụ ịbịa site na di mkpagbu pụrụ ịbịa site na ụmụ site na ndị ọchịchị site na ndị nke a afa ha ma ndị nke na-amaghị afa ha ajọ onye abụ ekwensu mere iwulite onye ọbụla mụ ihe ọbụla iji wee kpagbuo ndị nke kraịst naanị ka gịnị wee eme ka e wee napụghị okwukwe gị e wee nnapụghị iketa oke n'ala eze ma gị onye na-ege ntị mgbe ihe ndị a niile na-eme naanị amara nke chineke bụ ihe ịchọrọ iwekwudosi ike n'okwukwe ka iwekwudosi ike n'oge mkpagbu ka iwekwudosi ike n'ihi na amara nke chineke na-abara ndị nke ya ụba mgbe nke a na-eme ndị a gbara nebukadneza okwu a atụbara akwụkwọ nsọ maka nwata na atụbara ha atụba ha ha n'ime n'ogwute ọdọkwa na-ere ere ma ndị nke tụbara ha bụ ndị nke ọkụ refịara ma ha nwa ndị atụbara n'ime ọkụ chukwu bụ chineke nke bụ ọkụ na-ere ere zitere nwa ya jizọs kraịst n'ime ọkụ agha nke atụbara mmadụ atọ a na-afụzi mmadụ anọ ha wee mata na chineke bụ chineke nkezi ya ụwa niile n'oge nke ha wee mata na chineke adịghị arapụ ndị nke kwudosiri ike n'okwukwe na ndị nke na-efe ha wee kwugharịa okwu wee na chineke nke chedrak meshak na abednego ka a ga na-akpọzi ala wee nye ka a ga na ezi ofufe ka a ga na-enye nsọpụrụ nke pụrụ iche n'ihi na gịnị mere na ha kwudosiri ike na mgbe mkpagbu ha mkpagbu gị osi n'ebe dị iche iche were abịa chineke na-agbanye ume oge dị site na mmụọ nsọ ya ka a kwudosie ike ka anyị amara nke chineke ka ihe ndị a niile bụrụ ihe anyị ga-enwe mmeri isi ha n'aha jizọs mgbe ọ na-abịa bụ mkpagbu ka anyị amara nke chineke ka akwụdosi ike n'ekpere ka akwụdosi ike n'egwu akwụkwọ nsọ nke chineke n'ihi na akwụkwọ nsọ nke chineke na-agba mmadụ ume ka akwụdosi ike ọbụla dị ntị na okwu nke mmụọ nsọ ga-agwa anyị n'oge mgbe ahụ ma okwu oge gbara anyị ama mgbe anyị na-eme ihe ndị a anyị ga-enwe mmeri pụrụ iche n'aha jizọs oge nke ndị ọrụ ndị ozi enwudere ndị ha ka ha na-ezi ozi tinye ha n'ụlọ mkpọrọ pịa ha ụtalị dị egwu wee sị ha na akwụkwọ ndị ọrụ ndị ozi si nke ha na-agwazi ma ha ekwuzi n'okwu ma ịgbasazi ụma site n'afa nke kraịst ndị a wee jụọ ha simon pete wee jụọ ha unu lezie anya na ọdịmma ịṅa chineke ntị ka ọ bụ ịṅa mmadụ ntị ikwere n'okwu chineke ka ọ bụ ikwere n'okwu mmadụ irube isi nne ukwu nke chineke ka ọ bụ irubere mmadụ isi ha lezie anya maazi nke kwesịrị ọ bụla dị na mgbe ha pụrụ site na ebe nke ha wee pụọ wee lachighị azụ na ebe ndị otu ha nọ akwụkwọ nsọ mere ka mata sị na ha tegharịrị egwu ọṅụ wee ṅụrịọ nnukwute ọṅụ dị egwu maka gịnị n'ihi na a na-akpagbu ha site n'aha nke kraịst mkpagbu ọbụla nke ị nwere site n'aha kraịst ṅụrie ọṅụ n'ime ya n'ihi na chineke enye gị ọṅụ nke pụrụ iche n'eluigwe ọ sị na ndị ọbụla nke gọnarị ya n'iru mmadụ na onye ahụ ya agọnarịkwa n'ihu nke chineke na ndị mmụọ ozi ya agọnarị na chineke mgbe ị nọ na mkpagbu mgbe ị nọ na mkpagbu enweghị ego mgbe ị nọ na mkpagbu enweghị nwa mgbe ị nọ na mkpagbu adịghị ike ma ọ mkpagbu nke nyanya agọnarị na chineke kwudosie ike na mgbe mkpagbu mkpagbu nwere ike isi n'aka mmadụ bịa nwere ike isi n'aka ekwensu nwere ike isi n'aka ndị ga na abịa na ya dị nwere ike isi n'aka ndị bi n'azụ ahịa ebe ọbụla nke ọ na-esi were abịa mata naanị ebe o si jere eje ma ebu osisi abịa bụ n'aka ekwensu ọ dịghị onye ọbụla nke na-apụghị ịkpagbu gị n'ọbụ na ekwensu emalitere ịkpagbu gị ma mata amata na ka gị na-akpọku aha jizọs kraịst na-eji ozi ọma na-eme ihe na-amasị chineke ị ga-enwe mkpagbu ma na mkpagbu niile ndị chineke ga-enye ụzọ mgbapụ chineke ga-enye gị ụzọ nke udo chineke ga-akasi gị obi chineke ga-enye gị amara n'ime mkpagbu ndị a niile chineke ga-esi na ebulie gị elu wee bụrụ onye nwere mbuli elu wee bụrụ onye nwere nkwuwa okwu wee bụrụ onye na-akwụdosi ike n'okwukwe n'ihi na ụfọdụ mkpagbu na-eme ka mmadụ chineke na-atụgharị ndị ajụ onye ahụ wee si na mkpagbu ahụ wee bụrụ onye nke jiri ala eze lee mgbe a kpagburu josef ụmụnne ya kpagburu ya kpọọ ya asị ree ya dịrị dịrịgara ndị mba ọzọ ọ bụrụ ohu ka ọ bụ ebe ọ na ohu akpagburu ya n'ebe fetifa nwunye bụrụ ya ebubo dị egwu nke mkpagbu tụbanye n'ime mkpọrọ n'ime mkpụrụ akwa ebe aka chineke wesi wepụta wee welie ya elu a na-akpagbu gị mara na mwuli elu ga-abịagwo n'aha jizọs mana ihe ihe eji wee ihe ndị a niile bụ site na amara nke chineke ya anabata jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị na ọ bụrụ nke a iwe nwee amara nke pụrụ iche n'ihi na naanị aka jizọs kraịst ka amara na-esi na-abịa hulata isi n'ebe ọbụla n'oge duba ka anyị kpere chineke si ya ka onye gị amara iji wee nọgidesi ike na mkpagbu ndị a niile ọ bụkwa anyị nabata jizọs kraịst dịka onye gị na nzọpụta gị nara onyinye nke ifu a iwe nwee amara iji wee kwudosi ike na mgbe mkpagbu ka ekpere chineke onye nwaanyị nke pụrụ ime niile lee ndị ọrụ ndị a ndị belatara isi ndị na okwu gị dịgosi wee kwesị nye ha amara mere ha ebere nke pụrụ iche iji wee kwudosi ike na mkpagbu ndị nke na-anabata jizọs kraịst dịka onye nwe nzọpụta onye nwa chineke tụkwasịra ha amara n'elu amara kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze nke ebe n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme ekele dịghị chineke n'ihi na ịza ekpere ndị mekwanye ndị nke ka bụ ndị nke nwere mmeri na mkpagbu dị iche iche ụnụ chọọ okwu ndụmọdụ ma nghọta maọbụkwa n'akwọ mgbe ahụrụ gị nweta ndị igwe okwu 00567194993 maọbụkwa na 08132900111 mata na oziọma na-abịara ụnụ site n'ụlọ ndị Life Word Radio Ministry ka udo nke Chineke nke kasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst onye nwe anyị amen